n'ụbọchị nke taa ka anyị na karịa ka anyị kọkwara ụlọ akụkọ nke anyị ji wee bịa aha m bụ Nkem Ude ugbu a m ga-agwakwa nwanne m nwaanyị ka ọ kọwara anyị onye ọ bụ ụmụnna m na-abụọla chie anyị afọla taata anyị nụrụkwa akụkọ ihe megharịga n'ụwa ka anyị nọ n'ime ya ụwa ekwesịrị ibili ugbu a tụkwasị obi n'ebe Chineke nọ maka ihe dị egwu mere awụ m aha nyere nne nna Eze ana m anụkwa na-akọ akụkọ a site na Gospel Network News anyị ga-achọ ka onye ọbụla gee ntị n'ihe na-emenụ tinye obi n'ime echekwa n'echiche aga m agwa onye otu mụ na ya nọ n'ebe a ka onye ụlọ akụkọ nke mbụ akụkọ nke mbụ anyị ga-akọrọ unu n'ụbọchị taa bụkwa ihe nke na-eme n'obodo anyị bụ naijiria akụkọ nke ọtụtụ n'ime anyị nụkwara maka ya gbasara ihe ndị oji abanyeje a na-akpọ ndị am roberts ihe ha mere na obodo agbabọ dị na uheli north local government area nke dị na delta steeti ebe ha gara na the general hospital n'ụlọ ọgwụ wee jide ndị niile na-arụ ọrụ ebe ahụ ndị nọọsis wee mee ihe arụ ihe nke a na-akpọ arụ wee mebọchaa ụmụ nwanyị ahụ nke kacha nke wee jidekwa ndị bịara n'ụlọ ọgwụ ahụ ahụ na-adịghị wee sikwa otu ahụ wee mekwa otu ihe ahụ ihe nke bụ ezigbote ihe arụ nke anyị na-anaghị anụbụ maka ya mana ihe ọjọọ nke na-eme n'obodo a dị na nnukwu nke na ọsọsọ agbara chineke bụ ihe ga-azọpụta anyị n'ime ya ana ihe anụnwa mekwuru na ọbụladị ma ndị dọkịta na ndị niile na-arụ n'ebe ahụ onye ọbụla agbafuchana onwezighị onye egwu kwere ka ọ na-abịa ebe ahụ anyị wee na-asị ka chineke nke nọ n'elu na-ahụ ihe niile nke dị n'ala bịa anyị ebere tụmadị anyị bụ ndị kwenyere na chukwu anyị na-asị ka anyị jisie ike na-ekpe ekpere maka na ihe na-eme karịrị ịma ndị ndị gọọmenti anyị amadị ka ha ga-esi tinye aka nke a bụ ofu akụkọ n'ime akụkọ niile nke anyị ji wee bịa n'ụbọchị nke taa anyị na-asịkwa unu ka unu na-ege ntị maka na akụkọ ka na-abịa nwanne m nwaanyị kedu ihe ị nwere ị ga-akọrọ ha n'oge awa akụkọ dị egwu na-aga n'ime ụwa n'akụkụ ụlọ anyị ebe a akpọga naijiria na ebe anyị nwa bikwa ma steeti anyị ma ebe niile anyị nọ n'akụkụ ụlọ anyị ihe dị egwu mega akụkọ na-agakwa na anyị chọrọ ka anyị na unu nọkọkwa ka unu na-anụtụ n'ihi na ụfọdụ na-agagharị ọnụ na-aga ihe niile anaghị ege ma ọ redio gee ihe meganụ n'obodo Benin Benin steeti a na-akpọ Gida ka ndị mpụ a ndị oji abalị aga ndị abalị dị egwu ndị a na-enweghị ebere n'ebe mmadụ nọ gara n'ezinụlọ nwoke na nwunye ya jee tika ụlọ kee nwoke abụ ihe n'okpuru bedị lee nwaanyị ya buru ọrịa niile nọ ha n'ahụ na mmehie ha niile merụchịa nwaanyị nọ na di anwụ nwoke a anọ na-ele ya na ụmụ ya ihe ewu ihe mwute ihe ewu ihe anya mmiri mmadụ ga-ajụ si ọwụkwanụ m ka ihe a mere ịgakwa na-eme gị na ihe ndị a chineke na-ele anya ya na-eme maka ekwentị nọ n'ọrụ ya ihe ọ na-akụziziri anyị wụ olee ebe ịkwụ olee ebe obi gị nọ ị na-ajụ olee olee ebe ị ga-agbaru naanị ịgbaba n'ime chineke ị ga-eji ihe ndị a na-atụnye onwe si olee ihe a na-eme n'ụwa ole ebe o jedo so ị gabịa abịa chee echiche gị na ezinụlọ gị chiri ihe niile tinye n'ebe chineke nọ tinye onwe n'ime chineke na-ekpe ekpere ihe akụkọ ndị awụ ihe a na-anụ anụ ọ ihe anya mmiri so enwekwara ihe ndị ọzọ a ga-akọkwa nwanne m nwaanyị nwere ihe ndị ọzọ kwa ọ ga ịkọ ka anyị niile tụlekwa maka ya na-eche echiche maka ya ị nwere gịnị ga-agwakwa ha akụkọ ọzọ m nwekwara n'oge awa bụ ihe nke gbasara boko haram eji m aka na anyị nche anọ na boko haram ma ndị maara ihe a kọrọ n'ime ya ma ndị anụ ha mana ọnwụ ha na n'okwu ahụ anụ ha na boko haram amara nọ ihe dị egwu na ihe ọjọọ boko haram ndị boko haram kpọkọtara onwe ha wee gụọ onwe ha boko haram wee si n'ọha ka a ga na-atụ egwu na obodo anyị bụ naijiria mana site n'aha nke chineke ana m agwa unu n'oge awa na chineke nke kere na n'ụwa kechachara anyị kee ụwa mma kee anyị mma mana ekwensu wee bịa tinye isi wee na-afọbụzi ụmụ kirikiri gurupu anụnwa bụ ndị ajọ gurupu na-asị na obodo chineke kere ka ọ dị mma agaghị adịkwazị mma ihe anyị nwere n'ụbọchị nke taa bụ maka otu ndị boko haram si wee gaa obodo a na-akpọ cameroon wee kidnapụọ nwunye prime minista ndị vice prime minista ndị cameroon aha ya wa amadu ali nọrọ n'ime ya gbuo mmadụ ịtọ n'ime ha ana ka anyị si ekwu n'ụbọchị nke taa ma ruo n'oge awa ahụbeghị nwunye prime minista ndị boko haram nwụrụ ihe arụ anyị wee na-ajụkwa onwe anyị ajụjụ wu anyị wụ ndị naijiria ọ pụtara na onwe ahụ onye nwere ike isi na onwekwa n'ebe a hụrụ ndị boko haram ma ọ dị ihe dị otu a dị otu a maka na ihe ọjọọ dị na obodo anyị karịrị na ọgwụgodo onye hụrụ nụ mechisi ọnụ ike si na a ga-egbu ya mana ọ bụrụ nwa chineke otu chineke si gwa anyị anyị ihe ihe ọjọọ anyị atụla ụjọ maka na anyị mana ọgwụgodo na-egbu anyị na anyị ma ebe anyị na-eje ka ụbọchị wee dịrị anyị mma a ka na-ekwu na ha jere Cameroon wee je kidnap pụọ vice prime minista nwunye ha wee jekwaa na Abuja ebe a na-akpọ Chibok wee jee na skuul wee jide ụmụaka jere skuul ha sị na ha ruru 200 wee rue taata ahụbe ha anya nke kachacha njọ ihe gbasara ndị be anyị onweghị onye egwu nwere ike ikwesị na ya hụkwara igweri mmadụ etinyere n'ọhịa ebe a maọbụ ebe eni egwu anaghị ekwe onye ọbụla kwue ọbụla dịka etinyekwa na nke ahụ ndị obodo oyibo a na-akpọ united states wee zitakwa ndị enyemaka mana onwe otu ha ga nyere anyị aka maka na anyị tụsịrị inyere onwe anyị aka bifo enwe onye ga-enyere anyị aka onweghị onye nwere ike inye ndị bịara abịa si ha na-ekwe ebe a jee na ebe a jee onye ọbụla ma gọọmenti anyị onweghị onye ọbụla nwere ike inyere ha aka ka ha wee nwee ike chọta ndị a na-achọ ihe a wee bụkwara ajọ ihe wee bụkwara ihe ekwensu wee na-asị olee mgbe anyị ga-etinye uchu n'ihe gbasara chineke maka na ụmụ chineke anaghị atụ egwu anyị wee na-ayọkwa wee na-ekpe ekpere wee n'asị na chineke nke bi n'eluigwe maara ihe niile na-etinye ihe egwu na ụmụ nke ya ka anyị wepụta obi anyị dị ka obi ụmụ chineke na-ekpesi ekpere ike ka otu ọbụla o si wee chọọ chineke maka na chineke na-emezu ihe niile otu o si wee chọọ ka a mara ma ụmụaka anụnwa chineke ga-akpọpụta ha n'aka ndị a na-akpọpụka hara anyị ga-ejisikwa ike na-ekpekwa ekpere ahụ maka na ekpere anaghị ezu ezu ka anyị ghara ịda mba nwekwa okwukwe na chineke ga-emezuru anyị anyị nwekwara akụkọ ọzọ nwanne anyị nwaanyị ga-akọrọ anyị maka ihe gbasara ndị nke chineke Jelnais Vigil nwanne m nwaanyị ngwanụ kọrọ anyị biko aga m akọ nwanne m nwaanyị ihe a karịa na onye ọbụla kwesịrị ịna-anụ ihe meganụ ị na-anụ ihe na-emenụ ma gwakwa gị eche echiche ga-ajụ onwe gị ajụjụ sị olee ebe m nọ olee onye m soga esoga m ma ugbu esoga m Chineke maka onye ọbụla esoghị ụwa a enweghị oji ịhụkwa onye bacha ihe niile ọba nwụọ ị ga na ama e, na igbo ole a ga-eji lie ya ma ọkwa na ego ole a ga-etiri ya ụmụ chineke hụrụ ihe a na-eme n'otu a ha ejikọta onwe ha si ha jee kpee ekpere rịọ chineke ka o mee ebere ka ihe dị mma ha gbakọ mee ihe a na-eme ekpere abalị ụmụ chineke na-eji eme ha ga-emegide echi abụọ jeekwanụ ha were ihe na-eji etinyekwa ọkụ ndị bekee mefuara ebe ndị na-enweghị ọkụ elu ha etinye ihe ahụ ma ọ sọrọ nwụrụ ọkụ ma ọ nịnị ya ahịa n'ime ụlọ nga ahụ anọ ha eku ume kuruchaa ihe ndị a akịrị nne ya kpọjee dị fọ years afọ anọ ekuru ihe a ndị polisi nọ n'Aba na-akwado si na nwa ahụ nwụrụ anwụ mmadụ iri na ise ndị ọzọ nọ n'ọrịa n'ihe ha kuru n'ume so ahịa m na anyị na-akọ akụkọ anyị na-asị onye ọbụla tiekwa ndị kerịaga ọrịa ekpere ka chineke mee ebere ka ha ghara ịnwụ na ekpere kasie nne na nna nwa akụrịghị afọ anọ ahụ obi nke ihe a mere aga m anyị na-eji n'ime akụkọ a na-akọwa na chineke anyị hụrụ anyị n'anya ọrịa onye ọjọọ wụ ọrịkwa ihe ọjọọ n'ome anyị beta ọ gwara anyị si anyị nwee amamihe nwee nghọta n'ihe anyị na-eme ụmụnne m n'ime chineke ndị na-ekpe ekpere a na-agakwa na-eme uh, nche abalị unu ga-ejizikwa ike were amara chineke tii n'ime ya tupu unu ga-etinye ọkụ ihe ndị a unu elezi anya ka na-agaghị ebuka nsogbu ka ọ ghara ịdị ka chineke ọmawuo ihe omega so anyị ga-etinye ha n'ekpere jikwa nke a na-adụkwa onwe ọdụ na-emekwa ihe chineke chọọ ka ime nwanne nwaanyị o nwere ihe ọzọ ị ga-agwakwa anyị ihe ọzọ akụkọ ọzọ anyị ga-ewetakwara unu n'ụbọchị taa bụ ihe gbasara ebola virus ebola virus bụkwa nnukwute ajọ ihe nke batara n'obodo anyị anyị na-ayọkwa na-enekwa ya na chineke ga azapụta ya n'ime ya unu ahụ n'otu ebola virus si wee na-agbasa nke a sị na o bidoro na liberia na ọkwa na ahụ mọnki nọkwa n'ọhịa ndị na-ata anụ mọnki wee taa wee bute ọya nke anụnwa a na-akpọ virus na-anaghị ekwe ọgwụgwọ a na-asị na ọya anụnwa abụghị ọya nke ka ọ dịlu echi ọ bụrụ ndị be anyị ha sị na echi echi echi dị dị anya so na ihe anyị jikwana na-ekwu maka ihe anụnwa bụ maka ọtụtụ ihe ọjọọ nke na-eme n'elu ụwa anyị na-ahụkwu ya nke ahụhụ ka akọrọ anyị akọrọ mana otu ihe ahụ otu aka ahụ anyị sikwa na-ekwukwe bụ chineke anyị dị ndụ adị chineke anyị pụrụ ime ihe niile ana m ekwukwu ya ọzọ wee na-ayọkwa anyị bụ ndị otu jizọs kraịst ndị na-eso ndị ụmụazụ ya nke ụwa kịta ka anyị na-agbasakwa ozi ọma ebe ọbụla anyị nọ anyị ahụ n'akụkọ akọrọ anyị maka ebola virus ma ndị nke o gbugoro egbu ma ndị nke kọntaktịrị diziz a na-akpọ ọya ma ndị esitekwara si obodo oyibo bịa ka ha nyekwara aka na ya anụnwa bụ ya nke na-awụ ọbịa ha ana ma iku ume o ma ahụ ọkụ o ma isi ọgbụgba o ma mmegheri ma ọbara kedu ihe a ga-akpụ ihe onye awụ ọrụ ekwensu so ụmụnne m ihe nna ayọkwa unu bụ ka anyị ji n'ike na-ekpe ekpele na etikọ aha chineke mgbe niile maka na ihe awụkwa ihe ha sayensị ga-eme ọ bụrụ na sayensị ga-eme ikekwe mgbe ahụ o gbuchana millions of people ha nchagburu ọrụ ekwensu anyị wee na-ayọ unu biko nụ ka unu soro anyị n'ime chineke tụkwasịnụ chineke obi mgbe niile n'ihi na chineke anyị awụghị chineke arụsị ọwụghị chineke a na-apị apị na-edobe ọ chineke eziokwu nke anyị ga na-efe na mmụọ ee anyị kweta na chineke anyị anyị kwetara na ihe niile kweta na onweghị ihe ọbụla nke ga-eshi eke anyị n'elu ụwa anụma nke anyị mana chineke anyị agaghị emenwụta biko nukunu soro anyị kpebe ekpere maka njọ njọ ọrịa nke batara n'obodo anyị ka anyị kwesịrị chineke biko nye wepụrụ anyị ajọ ihe ihe awụghị ihe ụmụ chineke ga-anabata na otu ọbụla onye nke isi na-abịa ka chineke bịa wepụrụ anyị n'aha jizọs anyị ga-etinyekwa anya na akụkọ ọzọ nke gbasara akụkọ ụwa nwanne anyị nwaanyị enwe ihe ị nwere ị ga-ekwu ka anyị wee bido akụkọ ụwa anyị anyị anụ na ihe mere na obodo anyị naijiria na na akụkụ ụlọụka anyị steeti ma ọkwa n'ebe anyị bi o nwekwa ihe ndị ọzọ megakwana n'ime ụwa niile nke ekwesịkwara ka anyị nụ tinyekwana echiche tinyekwana ya n'ekpere na-akpọku chineke ụtụtụ na anyasị so aga m achọ ka nwanne m nwaanyị kọọ akụkọ nọ n'ime akụkọ ụwa ụwa niile ọ ka awụkwa naijiria naanị akụkọ nke gbasara ụwa wu international anyị na unu ga-akpa n'ụbọchị nke taa bụ nke metụtara middle east war between um, dị na gaza na israel mana anyị ga-etinyere unu enemene wụ vidiyo ka anyị kirie ka akụkọ ụwa nke a ga wee gaa ka anyị bịa lele ihe na-eme na Middle East nke dị na Gaza as Israel escalates its air and sea assault on the Gaza Strip. Palestinian militants in the coastal enclave have continued to launch rockets at targets in Israel, as they have in previous conflicts. But this time, the rockets are reaching farther than ever before. The Israeli military estimates that Hamas has amassed an arsenal of some 10,000 rockets since Israel withdrew from Gaza in 2005. Most of those are locally produced short range Qassam artillery rockets, with a range of about 12 miles, able to reach the towns of Sterot and Ashkelon. Mid-range Grad rockets can reach Ashdod and Beersheba. In the last major military conflict between Israel and Hamas in 2012, Gaza militants used locally produced M75 rockets, based on the Iranian Fajr 5. With a range of roughly 47 miles, these rockets are able to reach Tel Aviv and Jerusalem. According to Israel's Amit Intelligence and Terrorism Information Center, Hamas has hundreds of the M75s. But the newest addition to Hamas's rocket arsenal is the Syrian-made M302, with a range of 93 miles. One M302 struck the northern coastal city of Hadera on Tuesday, 73 miles from Gaza. On Friday, a rocket from Gaza struck a gas station in Ashdod, resulting in several injuries. Meanwhile, as Israel increases air raids on what it says are underground tunnel networks, rocket sites, and militant leaders, the health ministry in Gaza reports that at least 101 Gazans have been killed, including numerous civilians. This is the Foreign Bureau, WSJ's Global News Update. maka na ụmụ Israel bụ ụmụ Israel Chineke si wee kwu ya na n'ụbọchị nke taa ụmụ chineke chineke kwughara na aka ya dị ya na aka ya dị ya ọpọ ihe niile rọketị niile ndị gaza bụ wee na-afa ya ma tude akaụntụ okere ndị ndị nke ha nwụkarịrị ọkwa gaza so ka uche anyị dị ya maka na ihe ọbụla chineke nna dịla otu ọnwa ka ọ dị so ụmụ chineke biko anyị ka ga na-enenekwa mana ihe anyị na-achọ ka anyị mmalụ bụ na ihe niile si n'aka chukwu anyị jisi ha dị ike n'aka chukwu ọ nweghị ihe ga-eme anyị nwere ma anyị enweghị ka anyị lelekwa ihe ihe prime minista ndị Israel Benjamin ka anyị gee ntị ihe ozo ọ Thank you very much, uh, Mr. President. It's a pleasure to see the General Assembly presided by the ambassador from Israel. And it's good to see all of you, distinguished delegates, ladies and gentlemen. 3,000 years ago, King David reigned over the Jewish state in our eternal capital, Jerusalem. I know. I say that to all those who proclaim hmm. that the Jewish state has no roots in our region and that it will soon disappear. Throughout our history, the Jewish people have overcome all the tyrants who have sought our destruction. It's their ideologies that have been discarded by history. The people of Israel live on. We say in Hebrew, Am Yisrael Chai. And the Jewish state will live forever. We live forever. The Jewish people have lived in the land of Israel for thousands of years even after most of our people were exiled from it, Jews continued to live in the land of Israel throughout the ages. And the masses of our people never gave up the dream of returning to our ancient homeland. Defying the laws of history, we did just that. We ingathered the exiles, restored our independence, and rebuilt our national life. The Jewish people have come home. We will never be uprooted again. Hello, Yesterday was uh, Yom Kippur, the holiest day of the Jewish year. Every year for over three millennia, we have come together on this day of reflection and atonement. We take stock of our past. We pray for our future. We remember, we remember the sorrows of our persecution. We remember the great travails of our dispersion we mourned the extermination of a third of our people, six million, in the Holocaust. But at the end of Yom Kippur, we celebrate. We celebrate the rebirth of Israel. We celebrate the heroism of our young men and women who've de defended our people with the indomitable courage of Joshua, David, and the Maccabees of old. We celebrate the marvel of the flourishing modern Jewish state. unafugo ihe prime minister ndị israel and agwa otu aka ahụ ka anyị na anyị ka anyị gbalụ na chineke nna bụ nkwuchi ọgwụ anyị ihe ọbụla nke maka na chineke so na chineke ka anyị sikwa otu a na-agbasakwa ozi ọma ụfọdụ ihe na-eme n'ụwa a na-agosịkwa ndị ụmụ nwanne anyị na chineke nna anyị abụghị chineke egwu na chineke nna anyị abụghị onye na-abụ okwuche ete echi okwu ọzọ maka na na baịbụl na ihe ọbụla chineke nna kwuru otu ahụ si wee kwuo bụ otu o si wee dị so naanị nwa ka ọ dị ala inwe okwukwe nwesị ike ka anyị ghara ịda mba ma obi anyị na eche maka ihe ihe anyị na-afụle n'ụwa na anyị amazikwa ebe anyị kwụ na anyị ama anyị ma nke a chineke bụ ihe ọbụla sọrọ ya na-eme n'ụwa ka anyị kwụsị ike na chineke n'ihi na anyị ma na chineke bụ onye na-eme na nzuzo na-eme chineke unu ebe david agọrọ ya nke a nụwa nwezi ihe ọzọ anyị unu kwuru otu david si wee megbuo ya mana n'anya mmadụ unu na onwe nke ọ dị ama na ihe ọbụla chineke na ụtọ parece que ele é ta ga-akpọtakwala nwanne m nwaanyị ụlọ anọ ka ọ bịakwa unu ihe akụkọ ọzọ na-anọkwa daalụ ụmụnna ya abịakwa ịnọ abịakwa ma ime oruru ka nnukwu ihe meganụ akụbụlaka na ụgbọelu na ndị na-eme ya na ndị ha so anyị ga-ahụ otu ihe siri gaa na a ga-eji anyị n'ebe a ugbu a a na akoputa ihe gbasara ya Malaysia Airlines flight MH370 slipped off radar screens in the early hours of March the 8th between eastern Malaysia and southern Vietnam. 239 people were on board the Boeing 777 travelling from Kuala Lumpur to Beijing. The Type 200ER aircraft took off at 41 minutes past midnight local time and climbed to a cruising altitude of some 10,700 metres. Malaysia Airlines says it lost radar contact with the flight at 1.30 a.m. local time. Tracking data suggests the plane flew a course of 25 degrees towards the Igari navigation reference point before diverting from its intended route, veering west. British analysis of satellite data placed MH370's last position in remote waters off Australia's west coast, far from any landing sites. On March the 24th, 2014, Malaysia Airlines concluded the plane went down in the southern Indian Ocean. ọnwa atọ gara aga a plen furu ihe anụga n'ụwa niile o plen furu o bụkwa ndị mmadụ achọ ihe niile a chọrọ amerịka na ihe niile ngwa agha niile nwere ejeele chọọ ọrụ ihe a chọrọ onye ma ebe plen ahụ nọ ndị n'ime ya ọrị onye ma ebe ha nọ so ihe awụnene ọkwa ekwensu nọ n'ọrụ ya na-arụ ọrụ ya dị egwu na-eme ka ụmụ chineke mara na anyị gakwa na-ejisi ike biliekwa arụmakwa nke anyị aka ahụ aga na ka na awụ plen bujuru ụmụ mmadụ ama na o nwere ụmụ nwaanyị iri ime n'ime plen ahụ amakwa m na ụmụaka ndị eku n'aka maka agba nna m plen gị nwaanyị nwere ike ịgbaala gaa hụ otu ụmụaka esi agagharị n'ime plen ndị na achị adịla ebe ha shikwa werekwa ngwa agha ha gbatuo plen ụmụ mmadụ ahụ anwụchie m na-anụ na ihe ekwuru na akụkọ enyonyo anyị lere nga so ihe ndị a na-eme ụmụnna m ajụ gị sị olee ebe ịkwụ e onyekwa ajụjụ m ajụ e, onye ọbụla ole nga ekwu ekwu na a ka ekwu n'ebe chineke nọ tupu ihe ndị a na-eme a chineke amara na ọ makwana na ndụ niile ajala ala n'iyi ma mụ na gị ama ihe ga-eme chineke wụ amaracha mụ na gị ka anyị ma ka anyị hụga ọdịka anyị nụga ọ na-akwa mgbe o mere anyị anụ n'akụkọ so ihe ndị a ga-akpalite mmụọ gị ga-ajụ onwe gị ajụjụ chịkọta ezinụlọ gị cheba n'ime chineke ọkwa na ịnaba abụrụ onye nwe anyị a na-akpọ jizọs kraịst tetakwa n'ụra arahụ ume na ụra bilie ma ụmụaka gị mgbe ikpere na-akpọkuo chineke bikos ọ dịrị onye ma ụbọchị ọ ga-eru jizọs si aya ga-abịa dịka onye ohi mgbe ya ga-abịa onye ga-ama m ihe ndị a nwere ike ime ka mmụọ gị na etugharị uche ndị alala n'iyi ụfọdụ n'ime ha dị ama m na ahụhụ ụmụ chineke ọ ga-enwerịrị ụmụ chineke nọ n'ime len ihe ndị a mere mana onye nwe amarasị otu ha ga-esi yọ ikekwe ya echere ha bet mụ na gị nọkwa n'ebe anyị ama na echi ọ ga-eme so ihe ndị a ka anyị na-achọ ka unu mara aka ekwana aka ọzọ agaala anyị na-alekwana ka ugbu a gbadaranụ maka ihe a na-ekwu maka ya This tragedy would not have happened if there had been peace on that land or if military operations in southeastern Ukraine had not been renewed. But U.S. leaders are blunt. While he didn't set the launch codes, Putin's support for the pro Russian rebels in Ukraine, believed to have fired the missile, place a heavy burden on the man in the Kremlin. He has the most control over that situation. Uh, and so far, at least, he has not mm-hmm. exercised. I think he is responsible. Analysts say in the immediate aftermath of the Malaysia Airlines crash, Vladimir Putin is under enormous pressure. This is one of the most difficult situations that Vladimir Putin has faced since he first became president back in 2000. Of his most powerful partners, Germany's pressuring him to pull back his support of the pro Russian rebels. And China's not saying anything one way or the other. Analysts say his only visible supporters in the immediate aftermath of the crash may be Syrian President Bashar al Assad or Cuba's Raul Castro. And it could get worse. The consequences for Putin, if he interferes with the crash investigation, if he doesn't ratchet back tensions with Ukraine, the consequences are very severe sanctions. For example, the West could cut off any access to uh, the Russian financial markets from any financing, from any loans from the West. But experts say Putin's under pressure inside Russia as well, from hardline nationalists who want him to take back some of Ukraine. And he's already come under pressure from them because they say he allowed the Ukrainian uh, government, the Ukrainian military forces, to take back one of the major cities that was under occupation. All prompting the inevitable question, how will this man who hates to be painted into a corner respond to all the pressure? So, kpachara anya onye ọbụla te n'ụra m ihe nwere ga ete ihe ndị dị egwu so gaa mara ebe ịkwụ akwụ na mmechi okwu anyị n'ụbọchị taa dịka nwanne m nwaanyị gụrụ anyị maka ndị Israel na ndị Gaza na ndị palestin o nwere ihe Chineke kwuru gbasa ya a Chineke tụrụ ntọala ya ya na ụmụ isrel nna ha wee ebraham ya e, agba ndụ ya na ebraham si na ya ga-elegide ụmụ ya ya kpọrọ isrel so na ha nwe ala ya na ụmụ ya onwe onye nwere ike ịtụtụ ha maka chineke ekwuole ya nga ahụ o kwuru otu ahụ ka ọ dị ọ sị na ndị na-emegide ha na-emegide ya ndị na-ebuso ha agha na-ebuso ya agha na ya ga-ebusokwana ndị ahụ agha so ndị a niile na-agba mbọ si na ha ga-ebuso Izrel wepụ ha n'ụwa niile a na ha enye ndụ ha nsogbu n'ihi na chineke agbaala ndụ n'ebe ha nọ si na a ga-echegide anyị ile anya gburugburu Israel wụ nwatakịrị obodo n'ime ndị ọzọ niile mana emeneghị ihe niile a na-eme ọdụ onye nwere ike ịkwatu ha so anyị hazuru ike chee echiche si olee mba dị ka mba so a chineke agbaala ndụ ahụ ya na ụmụ Israel ọ dịghị mmegharị a ga-emegharị ya onye ọbụla na-enye ndụ ya nsogbu na-enye n'ịla n'iyi olee ihe ị chere maka ihe a nwanne m nwaanyị ọ dị ka otu nwanne m nwaanyị si wee kwu anyị si ka onye ọbụla kwenyere na chineke maka na inwe chineke ị nwere ihe niile ma ihe na-agba ụwagharị ma nke ndị sayensị mere ma nke ndị sayensị na-eme ha anyị bụ ndị ụwa anyị nọ n'ụwa mana ka anyị ghara ichezọ na anyị bụ ụmụ chineke ana akwụkwọ nsọ kwuru si na ihe ọbụla nke si na chineke na otu ọbụla chineke si wee kwue na otu ahụ ka ọ dị so ihe anyị ji ekwuru okwu a na bụ ka anyị wee gbaa onwe anyị ume kwesị ike ka okwukwe anyị jisie ike n'ihe ọbụla nke na-eme n'elu ụwa anụnwa anyị makwa na ihe ọtụtụ ihe niile nke na-eme n'ụwa chineke dekwana sị na nke uwe mebie na ọtụtụ ihe ga-eme ka anyị were ka uche anyị dị ya ha wee sikwa otu a na-akwadosi onwe anyị ike maka na ọnwụ na-abịa n'ụdị dị iche iche ana ọnwụ anaghị asị gị ịkwadone bịa gwalụ gị anyị ga-ama na ọnwụ bụ ihe na-abịa oge ọbụla ọ sọrọ ya so ụmụnne m biko ka anyị jisie na ike kwenye na chineke ma ndị ụfọdụ ma anyị nwa nwere ndị na-ekwenyeghị na chineke ka anyị sikwa otu a na-agbasa ozi ọma ahụ ka o wee na-emekwa na-erutekwa onye ọbụla maka na chineke agaghị achọ ka ụmụ ya baa ọkụ mmụọ mana chineke hapụrụ anyị ka anyị were aka anyị were nke ọbụla anyị chọrọ so bikono anyị na-ayọkwa ụlọ ka okwukwe anyị si ike n'ebe chineke nọ ka anyị wee na-ekpekwa ekpere mgbe niile na-ayọkwa chukwu ka onyekwa anyị ike nye anyị ume ka anyị wee nwekwa ike kwesịrị na aha nke ya mgbe niile n'oge ugbu a anyị ga-ewere oge ntakịrị fọrọ anyị ji kpee ekpere onwe onye na-ege akụkọ a n'oge awa ihe na-arịa isi ọ na-awa gị ọ gịnị wo ọ nwute mmadụ ọnwụnahara gị ihe wụ mkpa ma iji asụ gị ude gị laba ụlọ gị ehi ụra anyị chọrọ ka ile anya n'anya na ileghe na telivishọn gị ileghe na kọmputa gị were aka gị bịakwasị nga ahụ lekwasị anya tụkwasị obi gị ọwụ na ndị na-ekwu ụka onye nwanyị chineke nke eluigwe chi nke maara mgbe chi bụrụ na mgbe o jiri onye kere anyị n'ime afọ ụbọchị ahụ ikere anyị ka ị mere ihe ga-aga na ndụ anyị anyị bụrụ onwe anyị bute n'ihu gị ka anyị nụrụ akụkọ niile a na-eme n'onye nwanyị, ka anyị gbakwute gị ka anyị kpọkuo gị ka anyị tụkwasị gị obi n'ihi na iwu chi n'ezie kagba kagba onwe ihe raghị ahụ omume mhm. ma mgbe ọtụtụ ihe eme ịmara na lee anya na ndị a niile tụkwasịrị aka na eh, eh, telivishọn ọma ma ọ gịnị obi ugbu a ndị ihe na-enye nsogbu ọrịa ma ọ gịnị anyị na-akpọku jizọs the big healer the man na-agwọ ya gwọcha agwọ ihe kpatara ya mhm. ka o metụ aka n'isi ndị a niile nna anyị biko gwọọ ha ọrịa ha niile gboro ha mkpa ha niile mee ka ha gbakwute gị hụ ha n'anya otu isi hụ ndị nabatara gị n'aha jizọs anyị na-agwakwa gị sị na-egekwa ntị na anyị ga na-ewetakwara gị akụkọ ndị a na-ekpekwa ekpere dị iche iche ọkwa nna chineke arụọla gị ọrụ ebere n'ihe a ị ga-akpọkwa anyị sikwa na ihe chineke emere gị otu a ka anyị ji kwụsị n'ụbọchị nke taa ka onye nwaanyị gọzie onye ọbụla n'aha jizọs ndị be anyị anyị abịakwa na njedebe nke ụbọchị nke taa n'akụkọ nke ụbọchị nke taa anyị wee na-asịkwa ka nwanne anyị nwaanyị si wee kpee ekpere ka chineke duwekwa unu duwe onye ọbụla ka o wee dị mgbe ọzọ anyị ga-anachitekwa n'aha jizọs amen aha m bụkwa nke m ude na mụ onwe m bụ chinyere nne nna ya eze anyị na-asị udo dịrị unu onye nwaanyị gọziri n'aha jizọs